onwere o nwere ihe mfu ka m gosie unu ịma na ọlụ dị ụkọ ma na united kingdom ifuru onye gosi gi gara ama ọtụtụ nọ na united kingdom fasikwa na fa na-achọ ọlụ mana ọlụ gbaa ya kata juo ebe niile nke ndị a bụ ọlụ care giver health assistant support worker mfa na-akpọ ma ndị nọ n'ụlọ ma ndị nọ na uk fa bịa ka fa were ha na-enye gịnị sponsorship onwe nwanne gị nọ na uk kpọọ ya ọnọlụ n'ụlọ kpọọ ya ọnọlụ obodo adịrọ mma kpọọ ya unu bido tinyebe akwụkwọ fagosi ma email fao ma link fa so tupu vidio abụ bụ ihe afụkwa ya mma egosikwa unu nye gosi unu ka unu si ga-etinye ọnụ gosi unu eh, ego na a ga-akwụ gosi unu eh, requirement ya gosikwa unu dị description ya unu soro m ka anyị jee ka unu nenenya ya bụ ọ ga-amasịkwa unu ngwanụ ka anyị gaa anyị abatago na Google ịbịa na Google ịtaipu care home distinshon sefuru ya na-enye care home distinshon ịtaipụ ya na Google ịtaipụ ya na Google ihe itinye enta ihe itinye enta na-enekwa ka ihe itinye enta ebe ede na ebe anyị ga-ehit kịta ebe ka itie ya. ihe itinye nkịta ịfụ ebe ọ ga-ebu gị gaba na ebe o bu gị bịa ebe o bu gị ga na ebe o bu gị so ihe ị ga-eme bụ ịgbadabazie ala cheli anyị agbadaba gị ala anyị agbadaba gị ala ịfụrụ ụlọ ọlụfacha ifuru ụlọ ọlụfa na-aba ụda ma ifuru ya na ebe nchọ igosi unu ebe a ebe ede ifụrụ ah, ya current vacancies ifụrụ ya ebe a ka ntị m ebe a nkara ihe kịta ya bụ na-afụ ya ụnụ fụ ebe nka ihe so unu ga-akụ aka na ya ụnụ kụọ aka na ya chekwa ka anyị kụọ aka na ya ịkụ aka na ya na ebe o buzi gị bịa n'ezi ebe o bu gị bịa ịgụbazie ụmụ ya ifu gị maka fanwa na ọrụ ị ga-alụ nke èbu maka fanwa ifuru ya nke a ịgbadakwa ànà n'ọlụ ị ga alụ n'ọlụ ị gà-àlụ egolu ya na agbada ịfụrụ ya ọlụ ị ga-alụ n'ezi ụgwọ ọnwa gị ebe a ịfụrụ ụgwọ ọnwa gị na ebe nye ihe ị ihe ị ga-elitezi n'ezi nke a na nke nchọ igosizi unu nke a ya ka unu si ga-etinyebezi akwụkwọ ifuru ya unu fụ email fa ifuru ebe ka nka anya ihe na-enye ebe unu ya ya ka nna aka ihe n'okpuru aka m ihe n'okpuru ọ email fa ifu gị ọ si ka itinye vc ebe a ya ka o ji dị mkpa ah, onye bịanya tinye m inwe ihe debe edebe onwe ihe dapụta ibido na-etinye tinyebezienụ ekene m unu ana m agwakwa unu ka ọ gazielu unu ise ya ụmụnne unu afụgo ka ọlụ ahụ si wee gaa unu afụgo webụsaịtị fa ọkwa unu fụli ya afafa bụ kia home distinction kia home kia home distinction fa na-achọ mmadụ achọ na mba obodo oyibo a na-achọ ndị kia giva ya bụ health kia sọpọt wọkas a na-achọfa achọ nọs asistant dọktọs assistant ọbịa ka m jisi ọ bụrụ na ị chọọ ka obodo oyibo dị gị nso jee chọọ ebe ị ga-eme giva satifiketi anara agụ ya agụ ọ bụ ọ bụ training wan mont month inwee certificate ibe gị tinyebe itinyebe ka ị ghara idozi na-afịa aka n'isi kedu ebe nsi ga-eweta kedu ebe nsi ga-eweta na na peji anyị ebe ebe klasik wọld ekwu m ihe ndị a na-ewetacha ị ga-eweta ma polisi rekọd ị ga-eje dọkọtacha anya debe hmm? jee gbọọ nwanne gị kpọọ ndị niile especially onwe ndị nọ na uk gụchaga akwụkwọ na-achọkwa na-achọ sponsorship fafria ọ bụzi ndị nọ na be anyị agụụ ya agụụ ya fa na 50 cent ndị nọ n'ụlọ na elives below 50 cent ọ bụla ihe jọgbula onwe ọbịa ka m ji abụ mfụkwa ihe dị mma nwetelu unu ka unu wee zere ndo daalụnụ ndị be anyị nyere anyị akara efu ịfụnanya ma kesakwanụ ka ọ dị na mgbe ọzọ